n'ime ego ahụ nye m ego anwa ọkwa ife ife na-agwa gị nwatakịrị buru ọnwụ ite naanị chie ya ala zụgide ya fichagide ọdị n'ọdị ọma mkpa ekwere gị aja na karị ya ya wee mụkwanụ ajụjụ ndị na-ege anyị ntị ga-ajụ anyị mana bifo ha ajụbakela anyị ka anyị werugoro egwu gbachi onwe anyị arụ na chitekwa sachachacha n'isi kuru mmiri dị ọcha ọsọ zipụkwa ọbụzụ ịtọ wee bụta kandị batafil egwu echenjie ọ nke m kwuru na-eme di m so na ọ dịrọ ya ma ị ga-akpụ isi na aja achọrọ m ya nwa ya nwụọ ya nwa ana m agwa gị eziokwu na ọ na-aga nnọdụ na be m nwunye m mee efu ka ọ na-agata akpata oyi ama ama arụ m niile o bụ mmiri ọjọọ ka ajọkakwa ifufe ụmụ nwaanyị na-eba n'iyi maọbụ abịaghị mgbe nnukwu ebụghị m onwe ọtọ obi ife na-agbara ọtọ <laughs> onwe otu were sikira na ama ama ịna nọ ịna nọ ya bụ ife ife ime mgbụwa ime mgbụwa bibi ebe ife ji egwuchinata ebe ọgbọgọrọ nkọ kekwanụ ụdị omepụ ka ihe iji echikpọkwanụ onye nwaanyị n'ekwentị na-amaji anyị ige dunia mmụọ kedom ke webụkwa na ụdị akọ bụkwa ihe nka ọ na metụrụ bụ oge ime ihe nchọrọ chọrọ ime ọmụnwa rapụghị kwalụ nku mana mma akaghị nku olugo ka mma kajiri No be only your country bad pass. No be your relationship cast pass. No be only your business for pass. Some their house they burn, burn to ashes. They no kill themselves, they no take sniper, not do the magic. Forget about that suicide. Hey, hey. I'm bottle for my head. Oh. Already come my side.